AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ nwanne m nwoke nwanne m nwaanyị ị bịala n'ụbọchị taa amaara m na onye nwe nọnyere anyị ama m na onye nwe na-edu anyị ama m na onye nwe m na-ahazi nzọ ụkwụ mụ na gị ọ ga-adịrị gị na mma nwanne m nwoke nwanne m nwaanyị ana m arịọ amara nke Chineke ka ọ bụrụ nke ga na-adịgide adịgide n'ime ndụ gị anyị abịala n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ apụrụ m icheta na mgbe anyị na-achịkọta isiokwu nke ụbọchị gara aga anyị sị na ụbọchị taa anyị ga-agbalị ihe anyị nwere ike ime ịhụ na a ghọtara isiokwu a n'ụzọ dị mma isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị mgbe Pita dahịrị mgbe Pita dahịrị anyị maara nke ọma ekwu okwu Pita n'akwụkwọ nsọ ọ bụ onye na-eso ụzọ Jizọs chee ihe gbasara Pita n'oge dịka nke a gị onye mụ na ya na-atụgharị uche tutu Jizọs ahọrọ Pita dịka onye na-eso ụzọ ya Jizọs maara n'ezie na Pita ga-agọnarị ya na ọ dị mgbe ọ ga-eru Pita ga-abụkwa ihe ọ bụ ma n'agbanyeghị nke a ọ họrọ Pita Chineke maara na anyị ga adaghị na mgbe niile anyị ga adaghị na n'ụzọ anyị ga-esi wee daghị, ụbọchị niile nke anyị na-ebi ndụ ihe niile nke gbasara anyị bụ nke doro chineke anya site na mmalite rue ọgwụgwụ dịka meworo ka anyị mata chineke maara na mgbe dị otu a na anyị ga adaghị na aghọm ga-agha anyị chineke na-amatakwa mgbe ọ dabara na anyị ga-achọ ụzọ anyị ga-esi wee gburu isi anyị n'ihe nke na-eme mgbe ahụ chineke makwara mgbe ọ bụ ekwu elu kwuo ala anyị etika n'iwe aba ọ bụ onye bụ onye ga-egbochi anyị ime ihe anyị chọrọ ime ma ihe m chọrọ ime ka ịmata n'ụbọchị taa bụ na n'ọnọdụ ndị a niile chineke họrọ gị chineke kpọkwara gị nwa ya chineke nọkwa na njikere inyere gị aka ime ka ihe ahụ nke o ji wee kee gị pụta ìhè n'ime gị n'ụzọ dị aṅaa ịhụnanya chineke ebe anyị nọ adabereghị na akparamagwa anyị kama ọ dabere n'ihe ahụ nke jikọtara anyị na chineke anyị bụ ọlụ aka ya anyị bụ ụmụ ya n'ebe ahụ ka ịhụnanya nke chineke ebe anyị nọ dabere na mgbe ikpeazụ nke ndụ jizọs mgbe ọ na-agwa ndị na-eso ụzọ ya okwu ka ọ na-enye ha nkasi obi n'ihi ihe nke ọ gaje izute ịkwadobe ha Peter wee si ya onye nwe m ekwula a ọ dịghị ihe ga-eme ka m hapụ gị jizọs si pita lee anya pita tutu oke ọkụkọ na-akwa ị ga narị m ugboro atọ pita si ya ekweghị m na nke a onye nwe m makwara na abụ m ezi oru nke kwesịrị ntụkwasị obi nye gị makwara na ndị niile na-eso gị na-ekwesịrị m ntụkwasị obi ihe a m na-ekwu n'ezie aga m anọgide n'ime ya otu ọ sọkwara ya dị aga m eso gị hụ ụsọtụ nke ihe niile okwu ahụ akpụ n'ọnụ ejide jizọs pita nọ na nkwala na nkwala na-ele na-eso ihe niile nke na-eme mgbe eji kpụrụ jizọs kraịst baa n'obi eze obi kaifas pita guzo n'ọnụ ezi akpụrụ jizọs banye ma otu nwa agbọghọ nke na-alụ ọlụ ebe ahụ lechaa pita anya si ya lee gị bụ nwoke echere m na ịbụ onye na-eso ụzọ nwoke a pita sị tụfia kwa nke a abụghị eziokwu ị na-ekwu ihe na-edo gị anya amaghị m nwoke a Pita gọnarị Jizọs na-adịghị anya onye ọzọ bịakwa si Pita n'ezie ịbụ onye na-eso ụzọ nwoke a Pita sị ọ dịkwa nke ibu bukwara ya gawa asị m gị na amaghị m onye onye a bụ amaghị m onye ọ bụ Pita sokwa ndị nọ n'akụkụ ọkụ nke a kwanyere naanị ọkụ n'ihi na ọ bụ oge oyi onye nke mekọtara onye ahụ Pita ji mma mapụ ntị bụ onye na-agara onye isi nchụàjà ozi abịa lechaa Pita anya sị lee gị gị onwe gị ịbụ onye na-eso ụzọ nwoke a Pita sị ọ bụkwara na ọ dị onye ziri gị gakwa gwa ha na ịhụghị m ọ ga-agaziri gị nwoke a ọ ga-adịrị gị na mma isi otu ole si na m maara nwoke a ebe m si unu na-amaghị m onye ọ bụ nwoke ahụ si ya lee mgbe ahụ a bịara ijide nwoke a ahụkwara m gị na ya ịbụ onye na-eso ụzọ ya Pita sị n'ezie ọ dịkwa ihe ivu vukwara ya gawa ọ bụghịkwa mụ na gị ka Pita nọ na-ekwu okwu ndị a ka Pita nọ na agọ narị Jizọs gịnị mere oke ọkụkọ wee bee Pita cheta ihe ahụ Jizọs gwara ya ilegharị anya otu a lekwa ka Jizọs na-ele anya Pita wee pụọ bee akwa dị ilu nye onwe ya chee ụdị mmadụ Pita bụ mgbe ọ bịara ṅomie onwe ya hụ n'ezi ya na o meela ihe ọ na-ekwesịghị ime amaghị m ma ọ dịla mgbe ịgọnarịrị mmadụ amaghị m ma ọ dịla mgbe ịgọnarịrị onye nke na-eleghị anya na ị pụrụ ịgọnarị ya olee otu obi gị dị mgbe ahụ gị onye mụ na ya na-atụgharị uche nke a bụ mgbe jizọs chọrọ onye ga-enwe ike nọ n'akụkụ ya gbaa ya ume ka o wee iche sị na ihe niile agwụsịwo mgbe ọ na-aka agwụsịghị mgbe ahụ ka jizọs chọrọ pita mgbe ahụ ka jizọs chọrọ okwu nkwali ma ọ dịghị nke o nwetara hmm, onye mụ na ya na-atụgharị uche akwụkwọ nsọ mere ka mmata na pita bere akwa n'ezie ihere bịara pita ya lechaa onwe ya anya eleghị anya n'ime obi ya pita na-eche pita pita ọ bụ gịnị tinyere gị n'ọnọdụ dị otu a pita agwa ya erughị eru n'ezie isi otu ole agọnarị nna gị ukwu pita chetakwa nkwa ikwere nwoke a pita olee ụdị ụjọ nke batara n'obi gị mere iji wee kpaa agwa n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche n'ọnọdụ dị ka nke a pita enwetaghị onwe ya pita enwetaghị onwe ya ihe m na-achọ ime ka anyị mara n'ụbọchị taa bụ na anyị pụrụ ịdahie e ma mgbe ọbụla ịdahịrị e ekwela ka ọnọdụ ahụ jide gị jisi ike mee ngwa ngwa bilite chọọ ụzọ ị ga-esi wee weghachi onwe gị n'ọnọdụ ahụ nke ilere anya bụ ọnọdụ nke gị imegharị ọnọdụ ahụ nke tinyere gị na gbalụ gbalụ ma ọ bụ na obi ezughị ike ụbọchị na-abịa abịa ka anyị hụ ihe nke na-eso ya n'ọnọdụ nke pita igbo ibe m anyị ekelela nwanne anyị nwoke onye okenye eze nlewemchi onye nwetara anyị oziọma nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-asị ka mara chineke bara ya ụba anyị na-asị ka udo chineke chia n'ime ndụ ya ka anyị deredu mgbe ndị aba central kwaya ga-enye anyị abụ dị mma ọ ka bụkwa nwanne gị rosemary nwanyị lawrence ka ị na-anụ ya na adventist world redio ị chọrọ irute anyị nso kọrọ anyị n'ekwentị anyị 070 6363 7224 070 6363 7224 maọbụkana gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com ya meriri so ọbịbịa ya meriri so iwa mata ọbịbịa ya meriri so ya onwe ya mata ọbịbịa ya meriri so ya mata anyị nọ n'ele anya nkwa ahụ

ya ọbịbịa ya na ya nọ n'ele anya nkwa ahụ anyị nọ n'ele anya jizọs hụrụ n'anya onye nyekwala anyị ohere ọma ọzọ ịtụgharị uche n'okwu ya isiokwu m n'oge awa a bụ isiokwu nke m kpọkwasịrị lee ana m abịa ọsọ ọsọ ebe anyị ga-ewere ihe ọgụgụ anyị bụ n'akwụkwọ mkpughe isi iri abụọ na abụọ amaokwu nke iri na abụọ chi anyị onye hụrụ anyị n'anya ma nye ọkpara ya ịnwụ ọnwụ n'ihi anyị ya kpọrọ ya laa n'eluigwe kwe anyị nkwa na ya ga-abịa ọsọsọ na nkeji ole na ole ndị a bịa kụnye m ume ndụ bịa kwue n'ime m ka ndị gị nụ wee nụta ndụ ebighị ebi nye m mmụọ nsọ gị anapụkwala mmụọ nsọ gị nye nwanne m nwoke nye nwanne m nwaanyị onye na-ege ntị n'oge awa mee ka okwu a meta ezi mkpụrụ n'ime ndụ anyị arịọla m n'aha nwa gị bụ jizọs kraịst amen isi iri abụọ na abụọ okwu nke iri na abụọ na asị lee ana m abịa ọsọ ọsọ ụgwọ ọrụ m dịkwa n'aka m inyeghachi onye ọbụla dịka ọlụ ya si dị nke a bụ ezi nkwa nke onye na-ekwe nkwa mezuo nkwa na n'aghaghị imezu jizọs na-abịa ọsọ ọsọ akwụkwọ nsọ na mgbe ihe na-adịghị eme na mbụ malitere na-eme ma anyị makwara n'oge awa ahụ abịala nso lee ana m abịa ọsọ ọsọ jizọs ga-abịa ọsọ ọsọ ọ ga-abịa imezu nkwa nke nzọpụta ya jizọs ga-abịa ọsọ ọsọ ọ ga-abịa ịnapụta anyị pụọ n'ike nke mmehie jizọs ga-abịa ọsọ ọsọ ọ ga-abịa ịkpọrọ anyị pụọ n'ụwa nke mmehie a ndị hibru isi itoolu amaokwu nke iri abụọ na asatọ mere ka nke a doo anya anya jizọs ga-abịa ọsọ ọsọ ọ ga-abịa ka e wee nye ya otuto n'ime ndị nsọ ya ọ bụrụ na ị gụọ akwụkwọ ndị tesalonia nke abụọ isi nke mba amaokwu nke iri ebe a ga-edoga anya na jizọs ga-abịabarịrị ọsọ ọsọ ka e wee nye ya otuto n'ime ndị biri ezi ndụ n'ụwa jizọs ga-abịa ọsọ ọsọ ikpughe ihe nzuzo niile ọ dịghị ihe ọ bụla nke zoro ezo nke na-agaghị apụta ihe mgbe nwa nke mmadụ ga-abịa akwụkwọ Luk isi iri na abụọ amaokwu nke abụọ mere ka nke a doo anya jizọs ga-abịa ọsọ ọsọ ọ ga-abịa ọsọ ọsọ ikpughe ihe nzuzo niile ọ dịghị ihe ọ bụla bụ ihe nzuzo mgbe ọ ga-abịa ha niile ga-agbara onwe ya ọtọ ọ ga-abịa ọsọ ọsọ ikpe uwe ikpe ee gị onye kwere ekwe mgbe anyị na-asị na jizọs ga-abịa ikpe ikpe gị onye kwere ekwe ịnọkwa n'ime ụwa gị onye nchụàja ịnọkwa n'ime ụwa gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị ee onye nọ na nzukọ kraịst ibikwa n'ime ụwa ụwa jizọs ga-abịa ikpe ikpe bụ gị abụọ jizọs ga-abịa ikpe ikpe ile anya ọlụ ọ sị na ya na-abịa ọsọ ọsọ inye onye ọbụla dịka ụgwọ ọlụ ya si dị mgbe jizọs ga-abịa ikpe ikpe akwụkwọ isi iri na abụọ amaokwu nke iri atọ na isii mere ka anyị mara na okwu ọbụla nke anyị kwuru nke na-abaghị n'ihe na ha niile ga-apụta n'ikpe n'ụbọchị ahụ ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị ị bụ onye na-emepe ọnụ na-ekwu okwu dị gị mma chetakwa na ụbọchị ikpe na-abịa mgbe jizọs ga-abịa ikpe onye ọbụla ikpe dị ka ọlụ ya si dị akwụkwọ jeremaya isi iri anọ na asatọ amaokwu nke iri si ee na ndị ozi niile ndị na-eji aghụghọ ejere jehova ozi na mgbe jizọs ga-abịa na unu niile ga-azakwa ajụjụ n'ụbọchị ahụ ị bụ onye ozi ị naghị eji ozi n'ụzọ dị mma ị naghị eji ozi gị n'ụzọ kwesịrị ntụkwasị obi ị naghị eji jupụta gị na mmụọ nsọ n'ozi gị niile jizọs na ya ga-abịa ọsọsọ na mgbe ya na-abịa na ndị ozi niile ndị na-ejere ya ozi n'ụzọ aghụghọ na ya na-abịa ikpekwa ha niile ikpe jizọs ga-abịa ịkpọrọ anyị wee nye onwe ya jizọs ga-abịa imebi ọnwụ nwanne m nwoke nwanne m nwaanyị ee ọtụtụ mmadụ ekwenyebeghị na jizọs ga-abịa mana ndị kwere ekwe maara n'otu ụbọchị na jizọs ga-abịa ma ya onwe ya sị ma anyị lee na ya na-abịa ọ bụghị na ya na-abịa kama na ya na-abịa ọsọ ọsọ gịnị ga-abụ ọnọdụ gị n'ụbọchị ahụ mgbe jizọs ga-abịa akwa aza isi iri abụọ na ise amaokwu nke itoolu na-asị nwanne m nwoke nwanne m nwaanyị ị ga-eso na ndị ga-asị chineke lee n'ụbọchị ahụ nke a ka nna anyị bụ anyị elewe anya ya ọ ga-azọpụtakwa anyị ka anyị tagharịa egwu ọṅụ ṅụrịkwa ọṅụ na nzọpụta ya ka ị ga-eso na ndị mmehie ndị gaba n'ahụhụ ndị mmehie ndị ga n'ahụhụ ebighị ebi olee ebe ị ga-anọ mgbe jizọs ga-abịa gịnị ga-abụ ọnọdụ gị mgbe jizọs ga-abịa ị ga-eso na ndị ezi omume nke nna m ga-asị baa batanụ na ndụ ebighị ebi bịa zuru ike a ndị enyi m ka anyị tụgharịa uche jizọs ga-abịa ọsọ ọ ga-abịa ilu ụwa ọlụ okwu ọnụ niile ga-aba n'ikpe akparamagwa gị niile ga-aba n'ikpe ihe nzuzo niile ga-apụta ihe lee ana m abịa ọsọ ọsọ ịkwụghachi onye ọbụla dịka ọlụ ya si dị n'ihi na amaara m ọlụ unu niile ị na-ejere m ozi n'ụzọ aghụghọ tụgharịa uche mara na onye kpọrọ gị ji ozi ga-abịa ọsọ ọsọ ọ na-abịa ikpe ikpe mgbe ọ ga-abịa gịnị ga-abụ ọnọdụ gị nwanne m gịnị ga-abụ ọnọdụ gị enyi m gịnị ga-abụ ọnọdụ gị ị ga-abụ onye ga-eso na ndị ga-asị jizọs na-echekwara m ozi niile n'aha gị akpọtiri m ndị nwụrụ anwụ emere m ka ndị isi hụ ụzọ emere m ka ndị ngwọrọ ji ije mgbe ị kọwachara ụtọ ya sị gị si m n'akụkụ pụọ na mmata gị m onye bụ ee ị sorola otu ndị jere ozi n'ụzọ ahụ ị ga-eso na ndị ga-akwa m makwara amadị m na ọ ga-adịrị m otu a ka ị ga-eso na ndị ọbịbịa ya ga-ewetara ọnwụ ndị ga-etegharị egwu ọnwụ si lee chineke anyị ka nke abụ anyị elewe anya ya ọ bịawa ịzọpụta anyị ka anyị tegharịa egwu ọṅụ nwerekwa na nzọpụta ya nwanne m nwoke nwanne m nwaanyị na omume gị niile na okwu ọnụ gị niile na akparamagwa gị niile na ije ozi gị niile echefula na jizọs ga-abịa ọ gwara anyị n'aka ya lee ana m abịa ọsọ ọsọ ụgwọ ọrụ m dị n'aka m inyeghachi onye ọbụla dị ka ọlụ ya si dị n'ime ọlụ gị niile mee ka ijupụta na mmụọ nsọ n'ime ozi gị niile jee ozi gị n'ime mmụọ nsọ ka okwu ọnụ gị niile bụrụ okwu ọnụ mmụọ nsọ ga-ahazi n'ime ihe niile na-eme ejikwala ozi ya n'ike aka gị n'ihi na ndị niile na-eji ozi ya n'ụzọ ahụ akwụkwọ jeremaya isi iri anọ na asatọ amaokwu nke iri ise na ndị ji ụzọ aghọji ozi ya na jizọs ga-abịa ikpe ha ikpe kụwa aka gị ọtọ otu ọ ga-abụ n'ụbọchị ikpeazụ mgbe jizọs ga-abịa ị gaghị eso na ndị ikpe ga-ama ka ọ dịrị anyị na mma na jizọs kraịst bụ onye nwe anyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio onye mgbasa ozi queen grace okechukwu anyị na-asị ka mara chineke bara gị ụba kudo chineke chia n'ime ndụ gị imeela n'ozi ọma nke iwetara anyị taa igbo ibe m otu aka aka njikwa na-ekele ndị aba central district choir ndị bụrụ anya ọma anyị na-asị ka chineke doo unu ndụ ka unu wee bụọ abụọma na alaeze chineke amen ntị onye ije masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị igbo ibe m detara na anyị akwụkwọ na adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 Ikeja Lagos Nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụkwa gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070 7224 070 7224 chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo